mak isi nke iri na atọ mgbe ọ na-apụta n'ụlọ ukwu Chineke otu onye n'etiti ndị na-eso ụzọ ya wee sị ya onye ozizi lee aha nkume na aha owuwe ụlọ ndị a bụ Jisọs wee sị ya ị hụrụ oke owuwe ụlọ ndị a agaghị arapụ otu nkume ma ọlị n'ebe a n'elu nkume ibe ya nke a na-agaghị akwatụ n'ala mgbe ọ na-anọdụ n'elu ugwu oliv na ncherịta iru ụlọ ukwu Chineke Pita na James na john na Andrew wee jụọ ya iche sị gwa anyị olee mgbe ihe ndị a ga-abụ gịnị ga-abụkwa ihe ịrịba ama mgbe ọbụla a gaji imezu ihe ndị a niile ma Jizọs malitere ịsị ha lezienụ anya ka onye ọbụla ghara iduhie unu ọtụtụ mmadụ ga-abịa n'aha m si mụ onwe m bụ ya ha ga-eduhiekwa ọtụtụ mmadụ ma mgbe ọbụla unu ga-anụ okwu agha dị iche iche na akụkọ agha dị iche iche unu atụla ụjọ ihe ndị a aghaghị ịpụta ma ọgwụgwụ ihe niile aka erughị n'ihi na mba ga-ebili imegide mba ọzọ alaeze ga-ebilikwa imegide alaeze ọzọ ala ọma jijiji ga-adị n'ebe dị iche iche oke ụnwụ dị iche iche ga-adị ihe ndị a bụ mmalite ihe mbụ ma unu onwe unu lezie anya na onwe unu n'ihi na ha ga-arara unu nye n'aka nnọkọ ikpe dị iche iche n'ụlọ nzukọ dị iche iche ka a ga-apịakwa unu ihe n'iru ndị isi na ndị eze ka unu ga-eguzokwa n'ihi m ịbụrụ ha ama aghaghịkwa ibu ụzọ kwụsa ozi ọma nke m n'iru mba niile ma mgbe ọbụla ha duru unu jee ikpe rarakwa unu nye unu ebula ụzọ na-echegbu onwe unu okwu unu ga-ekwu kama okwu ọbụla a ga-enye unu n'oge awa ahụ kwuenu nke ahụ n'ihi na ọ bụghị unu onwe unu na-ekwu kama ọ bụ mmụọ nsọ nwanne ga-ararakwa nwanne ya nye n'aka ọnwụ nna gararakwa nwa ya nye ụmụ ga-ebilikwa imegide ndị mụrụ ha mekwa ka ha nwụọ ọnwụ mmadụ niile ga-akpọkwa na asị n'ihi aha m ma onye were ntachi obi nọgide ruo ọgwụgwụ ihe niile onye ahụ ka a ga-asọpụta ma mgbe ọbụla unu ga-ahụ ihe arụ nke na-akpata ịtọgbọrọ n'efu ka ọ na-eguzo n'ebe ọ na-ekwesịghị onye na-agụ ya tụgharịa uche mgbe ahụ ndị nọ na Judia ka ha gbalaga n'ugwu onye nọkwa n'elu ụlọ ya ghara ịrịdata ma ọ bụ ịba n'ime ịkwapụ ihe ọbụla n'ụlọ ya onye nọkwa n'ubi ya ghara ịlaghachi ịchịrị uwe ya ma ahụhụ ga-adịrị ndị dị ime na ndị na-enye nwa ara na mgbe ahụ ma kpeenụ ekpere ka ọ ghara ịdị na mgbe oyi n'ihi na mgbe ahụ ga-abụ mkpagbu nke aha mkpagbu dị otu a aka adịghị site na mmalite okoko ụwa nke Chineke kere rue mgbe a ọ gaghị adịkwa ma ọlị ọ bụrụkwa na onye nwe anyị emeghị ụbọchị ahụ ka ha dị mkpirikpi agaghị asọpụta mmadụ ọbụla ma n'ihi ndị arọpụtara ndị ọ rọpụtara o mere ka ụbọchị ahụ dị mkpirikpi mgbe ahụ ọ bụrụ na onye ọbụla ga-asị unu lee kraịst nọ n'ebe a ma ọ bụ lee n'ebe ahụ unu ekwela n'ihi na kraịst ụgha dị iche iche na ndị amụma ụgha ga-ebili gosikwa ihe ịrịba ama dị iche iche na ọlụ ebube dị iche iche ka ha wee duhie ndị arọpụtara ma ọ bụrụ na ọ ga-ekwe mee ma unu onwe unu lezie anya lee agwawo m unu ihe niile mgbe aka emeghị ha mana mgbe ahụ mgbe mkpagbu ahụ gasịrị anyanwụ ga-agba ọchịchịrị ọnwa agaghị enyekwu ìhè kpakpando niile ga na-adakwa site n'eluigwe a ga-emekwa ka ike niile nke dị n'eluigwe mee mkpatụ mgbe ahụ ha ga-ahụkwa nwa nke mmadụ ka ọ na-abịa n'igwe ojii niile n'oke ike na ebube mgbe ahụ ọ ga-ezipụkwa ndị mmụọ ozi ya mee ka ndị nke ya arọpụtara si n'ifufe anọ zukọ site na nsọtụ ụwa rue nsọtụ eluigwe ma site na ruo osisi mụta na ilu a mgbe ọbụla alaka ya dịbara nro ugbu a butekwa akwụkwọ ndụ ya unu maara na mgbe okpomọkụ dị nso otu a unu onwe unu kwa mgbe ọbụla unu ga-ahụ ihe ndị a ka ha na-apụta maranụ nọ nso n'ọnụ ụzọ n'ezie asị m unu ọgbọ a agaghị agabiga ma ọlị ruo mgbe ihe ndị a niile ga-eme eluigwe n'ụwa ga-agabiga ma okwu niile nke m agaghị agabiga ma ọlị ma ọ dịghị onye ọbụla matara ihe banyere ụbọchị ahụ ma ọ bụ oge ahụ ahụ ọbụna ndị mmụọ ozi nke eluigwe amaghị ọkpara ahụ amataghịkwa kama ọ bụ naanị nna m matara lezie n'anya mụrụ n'anya na-ekpekwanụ ekpere n'ihi na unu amataghị mgbe oge ahụ bụ ọ dị ka mgbe mmadụ onye jere ịnọdụ n'ala ndị ọzọ ebe ọ rapụrụ ụlọ ya nyekwa ndị oru ya ọlụ iche isi nye onye ọbụla n'ime ha ọlụ ya o nyekwara onye ọnụ ụzọ iwu ka o nche ya mere na-echenụ nche n'ihi na unu amataghị mgbe onye nwe ụlọ ga-abịa ma ọ bụ n'anyasị ma ọ bụ n'etiti abalị ma ọ bụ mgbe oke ọkụkụ kwara ma ọ bụ n'ụtụtụ ka o wee ghara ihe unu ka unu na-ararụ ụra ma ọ bụrụ na ọ bịa na mberede ma okwu m na-agwa unu ka m na-agwa mmadụ niile na-echenu nche